Anyị bụ ndị ovim isukwu atọ. Anyị bụ ndị ovim isukwu atọ. We are from ovim isukwu atọ. Anyị bụ ndị ovim isukwu atọ. Anyị bụ ndị ovim isukwu atọ. We are from ovim. is